Yes, I've started. One man man. One more skill of digital art. This is all the way from Ghana. Sikanja for Nana. You all know I'm asking. So, and that's for now. Nana Baka, I'm present. So, Rasika, Srange Muraneha, in the scenario, who's occupation. You will not be in the So today, we are sacred. Flying. Yeah, he is the attack is a couple. You go take the real form of the boss. Yeah, you know, I say, but I do this. Oh, yeah. Oh, yeah. It's not good, Saliva. Igbo bụ Igbo galikwalụ m ọnụ ya chọọ ebe ị alụ dị chọọ ebe ị alụ nwanne anyị nwoke abụghị ebe ọ na-alụ amara m ga m na-esi wee kana gị agbapụ na ise mụrụ ihe otu a ezigbo my fans and followers naanị nwanne anyị nwoke ndị chọrọ ka esi alụba ụdị ebe a ụnụ ya na ogokwa n'ọrụ aka ọ bụla ozugbo ori a na-asị ya ọmarịcha mma dị ka gị iwerere na-arụ mba na na ebe ọ na-alụ nke a ka nwanne mma karịa izu ori ọ bụrụ na ebe a wee butu ya eze nwaanyị sọbalị mere iji wee mata m eze nwaanyị sọbalị ya anyalị gị aka ise ise ise ise ise ise ise

WhatsApp number. m bụ gara nọmba gara nọmba plus four 544 922 two or ọ bụrụ na ị nọ na Nigeria you can WhatsApp me with my with my Nigeria number with uh, zero eight one, four zero, five six, eight seven, two eight. ọ dị mma ọ ya adịrị gị mma ee ọranaeze ụnụ anụgo ka o ji wee kwu ọ bụ na ị chọrọ ka esi elu gị ụdị ebe a mebi na ị chọrọ ibunye mmadụ maọbụ na ị chọrọ imere onwe gị na nwanne anyị nwoke ka eto elu ya ka o mmekwu olu gị nke gị egwu na aha adịla unu mma Thank you. Let me know.